Ọpụpụ isiokwu nke iri na anọ Jehova wee gwa Mozis okwu sị gwa ụmụ Izrel ka ha chigharịa ma ụlọ ikwu ha n'iru Pi Hahirot n'etiti Migdol na oke osimiri n'iru Beelzefon na ncherịta iru ya ka unu ga-ama ụlọ ikwu unu n'akụkụ oke osimiri Fero ga-ekwukwa okwu banyere ụmụ Izrel, sị: “Ndị atụhiworo n'ala ka ha bụ, ọzara emechibidowo ha n'ime. M ga-emekwa ka obi Fero dị ike, ọ ga-achụkwa ha n'azụ. A ga-asọpụrụkwa m na arụ Fero na arụ usu ndị agha ya niile. Ndị Ijipt ga-amarakwa na mụ onwe m bụ Jehova.” Ha wee mee otu a, e wee gosi eze Ijipt na ndị Izrel agbalagawo. obi Fero na ndị oru ya wee chigharịa imegide ndị Izrel ha sị gịnị bụ nke a anyị meworo na anyị ezipụwo Izrel n'ife anyị o wee jikere ụgbọala ya cherekwa ndị ya iso ya ọ cherekwa nnu ụgbọala na ọgụ iri arọpụtaworo na ụgbọala niile nke Ijipt na ndị isi agha n'elu ha niile Jehova wee mee ka obi Fero bụ eze Ijipt dị ike, o wee chụ ụmụ Izrel n'azụ. Ụmụ isrel na-ewerekwa aka dị elu pụọ. Ndị Ijipt wee na-achụ ha n'azụ, bụ ịnyịnya niile nke ụgbọala niile nke Fero, na ndị ịnyịnya ya na ụsụ ndị agha ya, wee rue ha arụ ka ha na-ama ụlọ ha n'akụkụ oke osimiri, n'akụkụ Pi Hahirot, n'iru Beyal-Zefọn. Fero wee bịaruo nso, ụmụ Izrel wee welie anya ha ma lee, ndị Ijipt na-ebuli ije n'azụ ha. Ha wee tụọ egwu nke ukwuu. Ụmụ Izrel wee tikue Jehova. Ha sị Mosis, ọ bụ n'ihi na ili adịghị n'Ijipt na ịchịpụwa anyị ịnwụ n'ọzara? Gịnị bụ nke a imeworo anyị n'ime ka anyị si n'Ijipt pụta? Ọ bụghị nke a bụ okwu nke anyị gwara gị n'Ijipt sị, rapụ anyị ka anyị wee fee ndị Ijipt n'ihi na ọ dị anyị mma ife ndị Ijipt karịa ịnwụ n'ọzara. Mozis wee sị ndị Izrel, unu atụla egwu, na onwe unu n'ebe a hụ nzọpụta Jehova nke ọ ga-emere unu taa, n'ihi na ndị Ijipt ndị unu hụworo taa, unu agaghị ahụkwa ha ọzọ ruo mgbe ebighị ebi. Jehova ga-eburu unu agha, ma unu onwe unu ga-agba nkịtị. Jehova wee sị Mozis, Gịnị mere ị na-etiku m? Gwa ụmụ Izrel ka ha bulie ije. Gị onwe gị welikwa n'aka gị elu, setịpụ aka gị n'elu oke osimiri kewaa ya. Ụmụ Izrel Gaa agbakwa n'etiti oke osimiri na ala akọrọ. Ma mụ onwe m, lee, m na-eme ka obi ndị Ijipt dị ike. Ha ga-esokwa ha n'azụ baa. A ga-asọpụrụkwa m arụ Fero na na-arụ usu ndị agha ya niile. n'arụ ụgbọala ya niile na n'arụ ndị ịnyịnya ya. Ndị Ijipt ga-amarakwa na mụ onwe m bụ Jehova mgbe a ga-asọpụrụ m n'arụ Fero, na n'arụ ụgbọala ya niile, na n'arụ ndị ịnyịnya ya. Mmụọ ozi nke Chineke nke na-eje n'iru ọmụma ụlọ ikwu nke Izrel wee bulie ije jee n'azụ ha. Ogidi igwe ojii ahụ wee si n'iru ha bulie ije guzo n'azụ ha. o wee bata n'etiti ọmụma ụlọ ikwu Ijipt na ọmụma ụlọ ikwu Izrel. Igwe ojii ahụ na ọchịchịrị ahụ wee dị, ma ọ na-enye ihe n'abalị. Otu abịarughịkwa nso ibe ya n'abalị ahụ niile. Mozis wee setịpụ aka ya n'elu oke osimiri. Jehova wee were ifufe iru anyanwụ dị ike mee ka oke osimiri ahụ jee n'azụ n'abalị ahụ niile. o wee mee oke osimiri ahụ ka ọ bụrụ ala akọrọ e wee kewaa mmiri ahụ ụmụ Izrel wee baa n'etiti oke osimiri ahụ n'elu ala akọrọ ahụ mmiri ahụ wee wụọrọ ha mgbidi n'aka nri ha na n'aka ekpe ha ndị Ijipt wee na-achụ ha so ha baa n'etiti oke osimiri bụ ịnyịnya Fero niile na ụgbọala ya na ndị ịnyịnya ya o ruwe n'ime iche nche ụtụtụ na Jehova lere ọmụma ụlọ ikwu ndị Ijipt anya n'ogidi ọkụ na igwe ojii, chụsa ọmụma ụlọ ikwu ndị Ijipt, o wezụga akpụrụ ụkwụ nke ụgbọala ha, mee ka ọ dị ha arọ ime ka ha na-aga. Ndị Ijipt wee sị, “Ka anyị gbapụ n'iru Izrel, n'ihi na Jehova na-eburu ha agha megide ndị Ijipt.” Jehova wee sị Mosis, “Setịpụ aka gị n'elu oke osimiri.” mmiri ahụ ga-alatakwa n'arụ ndị Ijipt n'arụ ụgbọala ha na n'arụ ndị ịnyịnya ha. Mozis wee setịpụ aka ya n'elu oke osimiri oke osimiri ahụ welata n'oruru ọ na-eru mgbe niile mgbe chi bọrọ ndị Ijipt wee na-agbapụ n'ọbịbịa ya Jehova wee richapụ ndị Ijipt n'etiti oke osimiri mmiri ahụ wee lata kpuchie ụgbọala niile na ndị ịnyịnya bụ uso ndị agha niile nke Fero ndị na-eso ha n'azụ baa n'ime oké osimiri ọ dịghị ma ọbụna otu onye fọdụrụ n'ime ha ma ụmụ Izrel jere ije n'elu ala akọrọ n'etiti oké osimiri mmiri ahụ wee wụọrọ ha mgbidi n'aka nri ha na n'aka ekpe ha Jehova wee zọpụta Izrel n'aka ndị Ijipt n'ụbọchị ahụ Izrel wee hụ ndị Ijipt ka ha nwụrụ anwụ n'ụsọ oke osimiri Izrel wee hụ aka ukwuu nke Jehova ji megide ndị Ijipt, ndị Izrel wee tụọ egwu Jehova, kwere na Jehova na n'ọrụ ya Moses.